AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye na-asụ asụsụ igbo unu abịala ee ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya na-achị n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma nke a nwanne m ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ị bịala ezi enyi m ana m arịọ onye nwe m ka ọ nọnyere gị nọnyere gị n'ihe niile nke ị na-eme ka amara ya bụrụ nke gị ka udo ya chịa n'ezinụlọ gị ka onye nwe m due gị n'ụzọ gị niile anyị abịala n'ụbọchị taa ịchịkọta isiokwu a nke anyị malitere n'ụbọchị mbụ nke izu a isiokwu ya bụ chefue aghọm ndị gara aga chefue aghọm ndị gara aga ọ pụrụ ịbụ na ọ dị otu ihe ma ọ bụ nke ọzọ nke gị na ya na-agba na ndụ ọ pụrụ ịbụ agwa nke na-adịghị mma nke ị chọrọ ịkwụsị ọ pụrụ ịbụ otu ihe ma ọ bụ nke ọzọ ị mere nke ị na-emerụ emerụ ụzọ ọ bụla ihe ndị dị otu a si bụrụ ọgbachi si bụrụ ihe na-eri gị echiche achọrọ m ime ka ị mata sị na Chineke anaghị ele anya na ụmụ ihe ndị a otu gị onwe gị si na-ele ya anya ya mere kwee ka echiche ndị a na-agazighị agazi na-apụghị wuli gị elu na-apụghị nyere gị aka bụrụ ihe ndị nke iwepụrụ n'ime ndụ gị dị ka isiokwu anyị n'ụbọchị taa si wee bụrụ chefue aghọm ndị gara aga biko anọ na oge ọ bụla ị na-eche otu isi na-emeghị nke ọma n'otu ụzọ ma ọ bụ nke ọzọ ma ọ bụ oge ahụ aghọm gwọrọ gị n'ihi na ọ bụrụ na ị na-echegbu onwe gị n'ụmụ ihe ndị a ị ga-esi aṅa too ị ga-esi aṅa hazie ụzọ gị ihe ndị a ga-egbuda mmụọ gị ana m arịọ gị n'ụbọchị taa ngwa ngwa echiche ndị a batara n'obi gị ị maara na ọ dị ihe anyị na-eji apị igbe onyonyo nke a na evusa n'ụlọ anyị ọ bụrụ na a na-eme ihe na-asọghị anyị ebe a anyị apịfụ ya biko mgbe echiche ọjọọ ndị a ndị a na-apụghị iweta otuto bịara n'ime gị pịfụ ya kwee ka ihe ndị ọzọ ndị ga-enyere gị aka na ndụ bụrụ ihe obi gị ga na-echeta na-agụgharị mgbe niile ọ bụla ọ bụrụ na ọ dị ihe ị kwesịrị ị na-echeta biko ka ọ bụrụ oge ahụ nke ị nwere mmeri nye ọtụtụ ihe oge ahụ nke ịkwanyere chineke ugwu nke kwesịrị ya oge ahụ inyere mmadụ aka mee ka mmadụ si n'ọnọdụ nramahụ pụta n'ezie ihe anyị bụ n'obi bụ ka nke a gbanwee otu isi na-ahụ ihe na ndụ gị ka m kọrọ anyị otu akụkọ n'afọ ole na ole gara aga ọ dị otu nwa agbọghọ na obodo Amerịka a na-akpọ Rachel Smith nwa agbọghọ a bụ nwa agbọghọ chapụrụ ihu ọ bụkwa onye ya na ụmụaka ndị na-enweghị nne na nna ndị na-adịghị ebe ha kpọrọ nke ha ndị na-adịghị ka ibe ha na obodo afrịka na-enwekọ ihe ọ bụ gịnị mere nwa agbọghọ a bụ onye so n'ọtụtụ ụmụ agbọghọ ndị ọzọ ma aka mgbe a na-achọ onye a ga-asị na ya bụ onye kacha mma n'ụwa niile matakwa na a na-ama aka ma ọ bụ ịsọ n'ụzọ dị otu a ụmụaka ndị a na-abụ ndị ahụrụ hụrụ dịka ndị mara mma ile anya ndị kwaziri ihu ndị echiche ha bụ nke na-anụ ọkụ ndị achọpụtara sị na ha bụ ndị nwere ikike ma ọ bụ ọtụtụ onyinye dị iche iche bụkwara ndị nọ na njikere itinye ihe ndị a n'ọlụ ime ka ha pụta ìhè ma nwa agbọghọ bụ onye nke mesiri obi ike na ọ eso maa aka ịhụ na ọ ga-abụ onye a ga-ahọpụta dịka onye nke kachasị mma n'ụwa n'anya asụ ahụ mgbe ha malitere ịga njem njem ahụ a na-aga ma ha yiri uwe ndị ahụ a na-ele ha n'ime ya otu o si dị ha mma n'ahụ na otu ihe si na-azọ njem mgbe o ruru nwa agbọghọ a n'aka ka ọ na-aga n'elu ebe ahụ ọ ga-aga rutụgharịa tutu ya laghachi ebe o si bilie nwa agbọghọ a ụkwụ daa ada n'ezi ya nke o ji azụ ya niile daa ma chi iru n'elu na-etufughị mgbe nwa agbọghọ a mere ngwa ngwa bilie hichasịa iru ya mee ka ọnụ ọchịwa ya ọha ndị mmadụ ahụ n'ebe ahụ ma ndị nọ n'ụwa niile n'ebe niile dị iche iche gbanye igbe nke onyonyo gaa hụ ka ụzụ na-eme ndị mmadụ na-achị ọchị ndị mmadụ na-atụli mpekele akwụkwọ elu na-eme ụzụ n'ụzọ dị iche iche si onye kpọtara nke a ebe a ma ị pụrụ ịghọta ọnọdụ nke onye dị otu a ọ dị ka ga-asị na ihe niile agwụla ma ọ dịghị mgbe nwa agbọghọ a kwere ka nke a gbuda mmụọ ya o jisiri onwe ya ike laghachi ebe ahụ o si bilie gịnị ọzọ bụ ihe na-eche ya ọ bụzi mgbe ahụ a na ahọta ajụjụ amanye nnọọ ebe ahụ etinyere ajụjụ ndị a ahọrọ nnọọ si onye ahụ lekwa ajụjụ nke ị ga-asa mgbe eji wugharịa ihe ndị a onye nke ngụzi dị n'aka ya manya aka ghọta ajụjụ a gịnị ka a jụrụ nwa agbọghọ a ya n'oge niile nke na-adị ndụ ọ bụ gịnị bụ ihe ndị nke mere ị nwere ike icheta ọ bụ enye gị ohere gaa hụ na ị pụrụ ịga megharịa ihe ndị a n'ụzọ nke kachasị mma gịnị ka ị chere ga-agba ọsịsa gị ma ọ bụrụ gị bụ onye nwetara onwe ya n'ọnọdụ nke nwa agbọghọ a onye a na orubeghị nkeji ole na ole ọ dara n'ọha kedu ụdị aghọ mbụ nke a ma gị onye mụ na ya na-atụgharị uche ngwa ngwa ajụrụ nwa agbọghọ a ajụjụ a ị maara ihe ọsịsa ya bụ ọsịsa ya bụ ọ bụrụ na m nwere ụdị ohere a nke a na-ajụ m ajụjụ maka ya oge ahụ nke dịkarịsịrị m mkpa bụ ọ gara amasị m ịlaghachi n'obodo ndị isi ojii ebe mụ na ụmụaka na-enweghị nne na nna na-ezute ndị ihe na-ara ahụ ndị na-adịghị ka ibe ha ndị mụ na ha na-amakọ na-ezukọ na mgbe niile ndị ihe na-enye m obi ụtọ bụ naanị ime ka ndụ gbara ha mfe gị onye mụ na ya na-atụgharị uche lee ụdị ọsịsa nwa agbọghọ kama ịchọ ụzọ ọ ga-esi wee dọta iru ọha nye onwe ya n'ihi mkpọchi iru nke zutere ya lee ebe obi nwa agbọghọ gbagara ịchọ ụzọ a ga-esi wee mee ka ndụ gbara ụmụaka na-enweghị nne na nna mfe ụmụaka ndị a na-atụtụta n'ụzọ ị maara na na na nlụpụta nke ihe niile nwa agbọghọ a bụ onye bịara na mmeri n'ihe ndị a niile ya mere m ji na-agwa gị n'ụbọchị taa echiche nke mgbe m na-emeghị nke ọma mgbe aghọ m ghọrọ m apụghị inyere m aka ihe pụrụ iwuli mmụọ m bụ echiche mgbe m mere nke ọma na ndụ mgbe m nyere ndị mmadụ aka onye mụ na ya na-atụgharị uche n'ụwa mụ na gị nọ n'ime ya ọ dịghị mgbe anyị na-agaghị enwe oge nramahụ oge ihe isi ike oge aghọm ọnọdụ ihere n'ụzọ dị iche iche ọnọdụ nke anya mmiri n'ezie ha aghaghị bịa ọ dịghị mgbe ha agaghị na-abata n'ime obi gị dị ka otu a anyị na-esi agbanwe igbe nke anyị na-eji ahụ onyonyo biko mgbe ihe ndị a na-abịa n'ime obi gị gbanwee ha lewe ebe ọzọ kwee ka echiche ọma echiche nke mwuli elu echiche nke ga-eme ka ịnweta onwe gị na mmezu nke ihe ahụ bụ akara aka gị nke Chineke kwadobere gị ka onye nwe m gọzie ma chebe gị anyị ekelela nwanne anyị nwoke okenye eze nlewemchi onye nyere anyị okwu nke ezinụlọ nke taa anyị na-asị ka mara chineke bara ya ụba ka udo chineke chia n'ime ndụ ya ka anyị deredu mgbe anyị ga ọma nke ndị aba central district choir ṅụrịa na onye nwe anyị ọ bụkwa rosemary gowany lawrence ka ị na-anụ olu ya na adventist world radio ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị rutena anyị nso n'ekwentị anyị 07063637224 07063637224 ma ọ gị detere anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at yahoo dot com udo dịrị anyị o Wait. amara ya na bara ụba kwa ụbọchị ekele dịrị unu niile n'aha jizọs anyị abịakwala ọzọ n'ụbọchị nke taa ịtụle isiokwu nke na-asị amaara m ọlụ gị niile ebe anyị ga-ewere ihe ọgụgụ anyị bụ na akwụkwọ mkpughe isi nke atọ amaokwu nke asatọ amaara m ọlụ gị niile ekele dịrị gị chi ọgbụgba ndụ onye jiri okwu ọnụ ya ka eluigwe kee ụwa kee mmadụ ka ọ bịa n'ọnụ ụwa lụchitere ya ọrụ. onye nwe m ana m aja gị mma n'ihi na amaara m n'oge awa dị ka ị na-agba ndị gị ume site n'okwu ọnụ gị ọtụtụ mmadụ ga-enwere onwe ha n'oge awa onye nwe m bịa ekwuo n'ime m apụghị m ikwu tọpụ ire m onye nwe m ka ọ bụrụ ire gị ka a ji ekwu okwu apụghị m ikwu nye m mmụọ nsọ gị ka o binyere m na nkenke awa weta ọgwụgwọ nsọ n'obi ndị gị arịọ m nwa gị bụ jizọs kraịst amen atọ amaokwu nke asatọ ebe ahụ na-asị otu a amaara m ọlụ gị niile lee enyewo m gị ọnụ ụzọ nke e na iru gị nke onye ọbụla na-apụghị imechi na ị were ike nta kama idebekwara okwu ọnụ m ịgọnarịkwa aha m amaara m ọlụ gị niile chineke kere mmadụ mara na mmadụ adịghị ike o kere mmadụ ọ maara otu o si kee anyị ọ maara adịghị ike nke mmadụ o kere ihe niile n'elu ụwa kee mmadụ mee ka anyị bụrụ ndị ga-anọ na-achị isi n'ihe ndị ọzọ niile ya mara n'ezie na ekwe bụ onye iro nke mmadụ batara n'elu ụwa ịnwa okwukwe ụmụ ya ọnwụnwa ya mere o ji na-asa anyị n'ime ihe ndị na-abịa n'ụzọ anyị n'ime ihe isi ike niile n'ime ọnwụnwa niile n'ime nsogbu niile na ya ọrụ anyị niile n'ihi ya ọ sị na enyewo anyị ọnụ ụzọ niile nke emegheworo ọnụ ụzọ ọbụla nke o meghere n'iru anyị ọ dịghị ihe ọbụla nke pụrụ imechi ya ọnụ ụzọ ọbụla nke chineke meghere ọ dịghị onye ọbụla nke pụrụ imechi ọ bụna e ekweghị gị agaghị emechi ya ọ maara na anyị adịghị ike ọ maara na anyị nwere ike nta kama ọ na-agbara anyị ama na anyị debekọrọ okwu ya anyị agọnarịghị aha ya n'ihi ihe ndị anyị na-ahụ n'ụwa anyị agọnarịghị aha ya n'ihi nsogbu nke na-abịara anyị n'ụwa ọ na-ekwu anyị nkwa n'akwụkwọ luk isi iri amaokwu nke iri na itoto ọ si otu a lee enyewo m unu ike ịzọkwasị agwọ na akwụkpụ na imegide ike onye iru unu niile ọ dịghịkwa ihe ọbụla ga-emerụ na ahụ ma ọlị nke a bụ ikike nke dị nsọ nke a bụ olileanya nke nwere ezi nkasi obi nke a bụ ihe ga-eme anyị n'ime ịgba ọsọ anyị niile n'ime ọlụ anyị niile dịka mmadụ anyị amara na anyị anaghị agba ọsọ n'ike nke aka anyị na chineke nọnyere anyị ụbọchị niile naanị ya ji igodo ebe ọ sị na o megheworo anyị ọnụ ụzọ n'ihi na ọ maara ike anyị ọnụ ụzọ ọ bụla nke o meghere anyị ana m agwa gị nwanne m nwoke na nwanne m nwaanyị ọ bụrụ na ị ga-arịọ ya amara idebe okwu ya kwa ụbọchị ọ bụrụ na ị ga-arịọ ya amara n'ime ike nta ka ị bụrụ onye ga na-agba mbọ na-edebe okwu ya ọ bụrụ na ị ga na hapụ ịgọnarị aha ya n'ihi ihe anyị na-ahụ n'elu ụwa taa ọtụtụ ihe na-eme n'elu ụwa taa na-egosi anyị na ọbịa nke nwa nke mmadụ eruwe nso mana onye kere mụ na gị abụọ na asa anyị n'ime ihe niile nke anyị na-ahụ ma anyị jisi ike n'ụlọ ọma n'ihi na e maara ọlụ anyị niile onye nwe anyị ọnụ ụzọ nke emeghere emeghe n'ime ije ozi gị niile onye nwe ọnụ ụzọ nke emeghere emeghe na ezinụlọ gị na ịgba mbọ gị niile omenyewo gị ọnụ ụzọ nke meghere emeghe nwa m amaara m ọlụ gị niile enyewo m gị ike ịzọkwasa agwọ na akpị ụkwụ. ihe ọbụla gabe n'ụzọ gị dịka agwọ ihe ọbụla gaba n'ụzọ gị dịka akpị jehova enye nwaanyị ike ịzọkwasị ya ụkwụ nke bụ na ha agaghị enwe ike imegide anyị n'ụzọ ọbụla ọ dịghịkwa ihe ọbụla ga-emerụ anyị arụ n'ịga ije anyị dịka ụmụ chineke nwanne m nwoke nwanne m nwaanyị onye anyị na-alụrụ ọrụ na ahụ na ihe na-ahụ na nzuzo ọ maara ọrụ anyị niile onye anyị na-ejere ozi bụ chi nke dị ike onye anyị na-ejere ozi bụ chi nke bara ụba na ebere ọ sị gị ee nọgidezie ike n'ezi ọlụ amaara m ọlụ gị niile amaara m ọlụ gị niile amaara m ọlụ gị niile n'ihi ya emeghewogoro m gị ụzọ ọ dịghị ihe ọbụla nke mmadụ pụrụ ime igbochi ezi ọlụ gị nke ị na-alụ nye m atụla egwu amara m ọlụ gị niile agọnarịkwala aha m na ihe ndị na-ahụ aga m anọnyere gị site n'ugbu a ruo mgbe niile ebighị ebi amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi ya si onye mgbasa ozi queen grace okechukwu imeela ekpere anyị mbụ na ngọzi chineke ga-abara gị ụba amara chineke ga-anọnyere gị n'ezinụlọ gị udo chineke ga-achị n'ihe ọ bụla nke ị na-eme otu aka ka njikwa na-ekele ndị bụrụ anya bụ taa aba central district choir anyị na-asị ka chineke nọnyere unu na ihe bụla nke unu na-eme ọ ka bụkwa nwanne gị rosemary gowany lawrence ka ị na anụ olu ya na adventist world radio ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị rutena anyị nso na adreesị ndị a adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria maọbụkwana gị tiri anyị akwụkwọ na email adreesị anyị awrnigeria at yahoo dot awrnigiria at yahoo dọtcom maọkwana gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 07063637224 otu aka ka m ji na-ekele ishaya zakaraya na ọmụlaya olushola jegede ndị mụ na ha na alụkọ ọlụ anyị na-asị chineke bara anyị niile ụba n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo